mere Mary ndị na-asụ okwu puku iri bi na Merrimachief, nke dị n'ebe ọdịda anyanwụ nke obodo Mary, Mary Canton, Mary Commune, Dairy Amari Department, Far North Region.